Amaka na-azụ ahịa. Amaka does business. Ndewo, this is Yvonne from Learn Igbo Now Challenge, and today we're going to talk about Amaka na-azụ ahịa. Amaka does business. But before we start, we're going to learn these new words today. Ịzụ ahịa to do business. nere nere cells ahịa ahịa market ọtụtụ ọtụtụ a lot zụta zụta buy Ready? Let's begin. Ka anyị bido. Amaka na-azụ ahịa. Amaka na-azụ ahịa. Ọ na-ere tomato n'ahịa Ọ na-ere tomato n'ahịa Ogbete Amaka na-abịa ahịa kwa ụbọchị. ahịa kwa ụbọchị. Ọtụtụ Ndị mmadụ na-azụta tamato ya. Ọtụtụ ndị mmadụ na-azụta tamato ya. So we'll go through this story again. Amaka na-azụ ahịa. Ọ na-ere tomato. n'ahịa ogbete Amaka na-abịa ahịa kwa ụbọchị. Ọtụtụ ndị mmadụ na-azụta tomato ya. Now for some questions. Ajụjụ Amaka a na-azụ ahịa? Amaka a na-azụ ahịa? Ee. Gịnị ka ọ na-ere n'ahịa? Gịnị ka ọ na-ere n'ahịa? Tamato

Ọtụtụ ndị mmadụ a na-azụta tomato ya? Ọtụtụ ndị mmadụ Ee. Now the story again. Amaka na-azụ ahịa. Ọ na-ere tomato n'ahịa Ogbete Amaka na-abịa ahịa kwa ụbọchị. Ọtụtụ ndị mmadụ na-azụta tomato ya. So the words we've learned today are ịzụ ahịa na-ere ahịa Zota. Thanks for watching this video. Um, if you liked this video, please like it. And um, if you haven't yet done so, subscribe to my channel, the Learn Igbo channel, and make sure you click the bell button so that you get notified whenever I post a new video. And that will be weekly. Um, also, you could go over to um, www.learnibonow.com to get um, some free um, goodies like um, printable storybooks and um, worksheets and other things that will help you get started in learning Igbo language. That's it for now. Komesia. See you soon.